a a atọ Kuyemu betuku Remog mara a sị na elu adụmatụ gị amara nwụrụ nke so gị nke so gị nke gị onye nzọpụta iwu siri ọbara gị a sị na nwa adụmajụ gị amara gị nke so gị udo na jujuru mgbe ebighị ebi ọka mma ịbụ nke jizọs ezi enyi m ọ ga-anọnyere anyị banye oke ụwa abụghị ya dị udo nke ọ na-enye dị ọkụdo na otutu nwere mgbe ebighị ebi nga ga-ahụ ya anya ya mgbe dum ụbọchị wefe nyofu isiokwu nke mere okwu ya site na amara ga-abụ ezi kọpụta nke otiro bara akọ onye kwere ka nkwa Chineke dịrị onye kachasị njọ nke kwere n'ezie Jizọs ga-agbaghara mmehie ya ugbu a ezi mgbapụta nke oti ọgbara akọ onye kwere ka nkwa Chineke dịrị onye kachasị njọ nke kwere n'ezie ya jizọs ga-agbaghara mmehie ya ụwa tochukwu tochukwu ụwa nụrụ olu ya tochukwu tochukwu ka mmadụ dum mụrụ ya biko bịakwute na site na jizọs meghepụ ụzọ kọrọ Jizọs nye ya otuto n'okihe ọ nụrụ, tochukwu tochukwu ụwa nụrụ olu ya tochukwu tochukwu ka mmadụ dum ṅụrịa biko bịakwute nna site na Jizọs nye ya otuto n'okihe obodo m onye amara bagi na mgbe dum na nke amara ọ dị ọlụ ka nke ga-enyere m udo mkpagi na mgbamọ na ọ na

lagi nak membedukan Nah

si na pụta bụrụ m ihe nsacha siwo ike mbedu nakwa mgbagba mgbe niile apụghị wepụ mmehie m naanị gị ga-azọpụta emuwe nyere maka abịa m n'isi n'iyi onye nsọ pụta m sacha bemeko medo nka mgbe m mechiri anya m n'ọnwụ mgbe m gala n'ụwa ọzọ hụ na oche ibe gị nkume ebi ebi mgbe ka m zoro n'ime gị ebe m dị kube mgbe mechira ya n'ọnwụ mgbe m ga-ala n'ụwa ọzọ ogi na oche ibe gị nkume ebi ebi kwe ka m sọọ aka gị onye iro kwatụ ya ihe tinyere n'aka ga-adị eruru ọdị agba nchara ga-enwela baba onye iro metụ ya ka ụwa na-achọ onye ha ga-eji merisi akụkọ e, ekwela nna m ekwela ka ọ bụrụ nwa gị n'aka gị ezi n'ime gị ezi n'ime gị ọna ka m wee kụọ ọba asnaaka gịgaderị nwamụọ nnamn'aka gị yigaaramụọ egwelaagonyeiro metu ya gaa achọghị m ịnwe ọnwụ ihere achọghị m ịnwe ọnwụ onye ọzọ ekwekwala oke onye iro metụ maka mgbagbara onye ọzọ achụkwala. m onyiri gị bịa anyị Igbo ọ dị ka gịnị nwara mpe onyiri gị bịa anyị Igbo ọma mma masụrụ anyị ike na-adị mba na onye naanị ya naanị ya na-achị eze You have done so much for me. You have do ọrụ gị egwu four elders na-etu ụgbọledo ha a na-ada n'ala na onye bịara na naanị ya na-achị eso onye na-enweghị ntụkwa naanị ya na-achị eso ọkara ya ga-ada nga ọkara ya nga ya ya nga gị naanị